afọ m bụ Prof Godwin Chukwuemeka Ezikobi Ukwuezikakwu abụ onye ụmụei na Amichi Nnewi South otiegwu ka m tigo m egwu rinne n'afịa Bijek movis ebe m na-ene anya otego m mana nke anyị bidoro rekọdịn anụ m anya na bijek movies n'ebe chineke chọrọ m ga-esi kuni nke ikpeazụ bijek movies bụ an international team of which ọ na-eme rekọdụ ọ na-eme vidio ụdị na abụọ ahụ na ojije ha na ọkpacha ha niile n'aka mana ihe dị mma bụ ịbanyekwuru na ịbanye inwe akwụkwọ ha mara ihe ị na-eme na-emesi ike so bijek I trust bijek movies abụ ha ndị ọma na-emụnwa akwụkwọ dị oge m ji bido iti egwu na sekọndịrị skul ka nọ oge ntị kaki n'obi leda n'aka King Sonny Brown na Dolphin Caf dinta bụ egwu ntuli ochie ebe ọ na ife niile na-agata etu o si aga wee tinye na na onye nwa ife ga-ama n'obodo a anyị nọ ebe a nafa achọ ọwụ ka Hausa chịwazie ebighị ebi ka ọ bụ ndị ọcha merie ya ka m na-akọwa na n'ime egwu a na o mgbe ofu onye ga-enwe ọchịchị dịka esi mee mbụ unu ga-anụ ebe a ji osi akpakwara akpa so dinta nye m oke m onye mara ga-eso nye emenye ya nwanyị achacha ife egwu a echi dị ime bụ eziokwu maka ị anya ọkụkọ enwee dị na chifo uchichi kenọrọ nakwa ebe obi Eh, echi dị ime o echi dị ime o na ọma ka mmadụ dị mma ị na-eme maka ọma ịfụrụ na egwu na-aga n'inu n'inu chifu ụtụtụ ọkụkọ enwee dị ọdị mgbede ọna ọnụdewe dị echi dị ime iwe ọ na-akọwa erika echi dị ime echi kwọ nwa n'azụ echi dị ime echi kwọ nwa n'azụ echi dị ime maka ndị dị ndụ nke chi fotelu chifu tupu ọkụkọ enwe ibi ọ bụrụ ndị n'ọchị ndị na-akwa ndị ga-abịa na-abịa ndị ga-anụ na-ana kangwe tukumwa tukuna kapiwoza ecebukae ecidime ecikwamwanazo ecidime ecikwamwanazo ecidime mwakandelinduo nke gị fotelu chifutufokuka enwedi ọ bụrụ ndị na-achụ ndị na ndị ga-abịa ụwa na-abịa ndị ga n'ụwa na-ana webe mgbe chukwu nwa chukwu na ga-abịa ụwa ọzọ na-eji ebuka Chani gbọlụmọlụ na Ayọ̀mọ́lú. ka m ụzọ jee nu nkechi m gwalụ m aga m ebu ụzọ jee nkechi anyị gwalụ m ọ bụrụ na ọ ga-akpọrụ nwa anyị emesi anyị edozibe bụrụ na ọ ga nwa anyị emesi anyị etu a ka ọ dị ndị eje ndị ana ndị ọbịbịa na-abịa ndị ọnụ na-ana ana chifu ụtụtụ ọkụkọ enwe dị ụwa adịkwa ebe ọ dị wee ruo ụbọchị onye nwe iwe nke ụwa na nke igwe ga-apụta ife bụ jizọs kraịst maka na eme enu na-eme ana ọ ga-abịarịrị ọkpara nna anyị ime n'igwe nke atọ onye mere mụ n'ike nke mmụọ nsọ onye kọwara anyị ihe ndị a kwesịrị anyị isotu ụzọ ya ndụmọdụ m na-enye onye ahụ na-ahụ mmadụ mara n'ụwa amaka na-ekwe nsu nwachi ọbụbọ tiri mmadụ ị na-achụ ego anyhow ndị ọchịchị ndị a na-achị achị nụ chukwu unu marụ chukwu ihe ndị ọzọ ji abịa ọ ndụmọdụ na-enye unu maragodo unu chukwu kere mmadụ na ezuzie ebe mmadụ nọ ihe niile o kere na-agarị ozi ya bụ onye mara chukwu ihe ndị ọzọ ji abapụta onye ahụ n'aha jizọs kraịst amen o nweghị ebe m siri nata ike na ahụ na egwu izizi ntiri ewu ka kinobi Leda n'aka King Sunny Brown ama m ma ọ nwụọna ma dozikwuo onye Rivers ya bụ egwu izizi ntiri before the war egbughị mmadụ n'ime agha egbughị mmadụ ka agha adịghị egbughị mmadụ ruo taa ihe na-ebe ekpere ewu onye ihu nọrọ onye azụ nọrọ ka izuzu chineke mezuo n'ihi na chineke achọghị na o nwere ndị ji n'ahịa ya ọ bụ n'aha jizọs kraịst amen anata m mmụọ mmiri ike mmụọ mmiri bụ n'ọkwụmọmị wọta di mere mmadụ na mmụọ mmiri ji esi n'aba mmiri nọrọ mmụọ mmiri abịakwute bịa gwa gị nke agwa gị no aka mmụọ mmiri mgbe jizọs kraịst dị ndụ aka mmụọ mmiri aka m ụmụ anwansi niile ahụ ebe ekwensu bari were arụ anọ na-arụ bụ lusifa bụ onye kraịst si n'ime igwe ya na nna ya were gbaa n'ife ebe a zọpịa ya isi zọpịa that ancient serpent ebe ekwensu bara orinye adam na eve nsogbu oriju na adam na eve ahụ eri ụwa kraịst abịawo zọpịa dat ancient serpent isi gbagoro igwe ọ chukwu ka kraịst bụ n'ihi nke ka anyị na-ebuwe chukwu ụzọ ka iji ụwa dịrị anyị mma na ụmụ ihe niile nke igwe na nke ụwa n'aha Jizọs Kraịst